Hello. Nke a isi m ji ebe mmadụ anọ nwere nsogbu. Ụwa please help me. My family has fallen apart. My husband doesn't love me anymore. Ose itie. Mgbe m na-agwapụ na na ihe eji ajọ ọnụ gị agasa ezinụlọ gị. Ikwele, ikwele, o eti etigo kịta. Ịgbanwe mụ ya yọba Emeka. every time ị na-emegharị ya akiz agbasa ahịa ka anyị nọdụ ofe ebe wee gwa nwa bọtụ ịkpara na akwụjekwana na nke dị nwuma ọ bụrụ fon ka ọ nọta debe ịta ụta ọ bụrụ na meseji sesgeri ya sendiria ịghọla ya ndị enyi ya nwaanyị anọda na-enye nwoke spesi ịjụ and agwara m sị gị na ya bịakwa na marriage nwoke na-aka avalu respect karịa lọva ị na-ekwu maka ya enweghị eh? sọpọtụ ị na-enye akpọchiri shọpụ ya nọtagwa gị kemgbe ihe akpa kasị obi si ya ekwe were nwaanyị isi na ọgụ mama ihe metere eji kpọchi shọpụ gị five days ọzọ ha ya ike ya obere esemokwu gị e, na ihe enwe ekpachi ọkwụ one week e, two weeks ekpachie ọkwụ ọ dị mma oke imekọtago ya kịta obi ya were nwa ya na-apụ na-apụ na-apụ ibido gbagharịba akpọgo mkpọ kedu ihe itinyere gị n'ụdị ome maka mma na mgbe ị bịara ọfọ ị dịchaghị etu a akwa my friends gwara m oh, na akwa aka ike ka eji eso ụmụ nwoke ifugoifugoifugoianụ mgbe edufugo gị ana m agwa ndị mmadụ na-asị ya ma ịbụ nwoke ma ịbụ nwaanyị ihe imere emeka ọ gaara gị nwere ike mee ya sọndụ ya ha gara na mmadụ niile abụrụ ofu aka iji iso ada obi ọ gaara gị nwere ike were ya so ya maka ọ ma gara gị na ịbata ị mara onye gị na ya bi n'ụlọ i were nwayọọ stọdie ya mụ enwebe aṅụrị nwe nwaanyị na-ama na-eji famili unu ịpụọ na-ege asịrị na-ege asịrị ngwa ngwa aghasa anaghị e, e, e, ezinụlọ kịta ikpebigo n'ime obi gị n'ime mmụọ na eziokwu na ịchọrọ ka lọv chigata na ezinụlọ gị ekpebigo oke ikpebigo ngwa o nwere ukwu anyị ekwe gosi ime tinye aka gị enu sekpuru ala tinye aka gị enu eh, gosi mebere gị ngwa gụọ abụ m E gbara nkịtị eche m isi onye njọ ka mbụ mba abụ onye njọ onye nzuzu ka mbụ biko chineke na mụ gosi Mebere gị onye nzuzu ka mbụ biko chineke na m gosi m ebere gị o na nchegharị abatabana gị ime emecha kịta ka m kpọọ emeka a m nwa ya ọkọ dee ya ọkọwarị ya e, ọ fụkwara ihe ọzọ nke ọzọ fọrọ obodo ọ na-emekwa onye mmụọ ofu nwa ma ọ mụọ ụmụazị ịtọ o ha ha n'oke ibiri ka ọ bụ na agadi nwaanyị Eh? onye na-enerezi onwe ya anya maka ụbọchị anyị gara agbamakwụkwọ nwanne gị nwa nwanne gị na ụbọchị anyị gara agbamakwụkwọ ihe ahụ iyi ka ọ dịkwa ka ihe eji achụ ọkwa na ịkpa buru sponji n'isi n'ọnụ ugwu ọ na-ewute di ọ na-ewute di ọ bụrụ na ọ naghị enye ego ọ na-enye gị ego ka ị na-eketa mba ọ bụrụ na ịma fashọn ichekwu ndị ma fashọn ụmụ ihe niile aka a na-eme ngwa chere chedu onwe pikchọ onye nye egosi gị kịta e, e, nweta gị ya Afọrọ m ya afọrọ m ya this woman ịfụrụ kịta ka a na-akpọ Lady Chioma Okpala Ojiugo this woman kịta bụ onye ama esi mana o beziri London United Kingdom onye anyị na-afụ kịta abụtara nwanụ nke izi ọ mara ezigbo mma etu isi efu ya kịta ọzọ o nwere ezigbo agwa nke ịtọ n'ọma Chineke ịfụrụ na ledi ka ọ bụ ya niile na di ya bụ night ụdị <laughs> nwaanyị a ka ụmụanya anyị bụ ụmụ nwoke na-agba icheta obi isi ike na ka nkọwalụ gị ụbọchị dị tata bụbe de onye afro kịta o ụbọchị di ya kpọrọ kpọrọ m sị ka m ya nwunye ebe de wee na-eti ya ọ na-eti ya o ya ọ dị ka ọ nwere nwunye m iwe ọ bụrụ na di gị ofu etu o si eto disi ụmụ ọkwa ọdọ na enye mere nkịta bifo anyị agaba n'ihu di ya happy birthday isi ya happy birthday Ojiugo happy birthday Ojiugo achọrọ m ịdị ka ịdị Ojiugo achọrọ m ịdị ka gị Ojiugo ọ ọ ma ajọ ọnụ gị ekweghị ọ bụ sa Chinedu ọkpara edu ọgaranya si ka m wichie gị happy birthday